na nwere ọhanaeze ndị Igbo na-ege ntị ihe ọma na-adịrị mma asịba ochiri ka o ya zere ọmụ a nwa Dr. Julius Nwosu eze dibịa na mba anụ nwa nna ji gbanwere onwe ahụ n'agha ghara agụ na ya na-emewu na ọ ga-adịrị nwoke niile na mma ọ ga-adịrị nwaanyị niile na mma ndị ihe ọma na-eme adị mma na ụbọchị niile ga ha mma na eke na na afọ na ọ betala ka n'ọnụ na a ga-awụrụ afọ ọma gụwa onye na-ege m ntị taa gụwa nwere nwe na-ahụ anya ndị niile ndị Lion Gate na-eme narị mma na ana ndị asị ke ndị Lion Gate batara n'ụlọ Dr. nwa otu taa ndị niile na-ele ihe anyị na-eme na asị m chita taa ụbọchị niile ga-amara ha mma na eke mara ha n'oria mara ha na afọ mara ha na ụbọchị atọ ara asatọ ihe niile wụ mkpa ha ha nwe na-ele m anya taa ihe niile wụ mkpa ha ọ wee gowo mkpa gị ọ moto ji ihe ọ bụla na-akpa gị ị na-ala bekee na-alụ alụ ọnwa ka ịtụgo dịka